ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke kachasị udo niile dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị emem abụ m nwanne nwoke ezi chukwu tony nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word redio Ministry akala ndị baptizim mishonari Association nke mba afrịka gbara gburugburu ọ bụ site n'ime naijiria n'ime ụlọ ogwuere nke dị n'ime ibadan na ọyọ steeti ka ozi ọma si eru nso n'oge ugbu a ka udo nke chineke si udo niile dịnyere anyị n'ebe ọ dị ukwuu ka anyị nọkọ wee wuru okwu nke chineke na agbamume ya na ihe nyekwa anyị ngozi nke pụrụ iche n'ụbọchị nke taa na aha jizọs kraịst bụ onye nwe anyị emem anyị ga-aga n'iru na ilebanye anya n'akwụkwọ ndị eze nke abụọ akwụkwọ ndị eze nke abụọ isi nke ise ga-agụ amaokwu nke iri wee ruo na amaokwu nke iri na ise ndị eze nke abụọ isi nke ise amaokwu nke iri wee ruo na nke iri na ise ọsị elisha wee zigara ya onye ozi sị jee saa arụ ugbo asaa n'ime jọdan anụ arụ gị ga-alaghachitekwa gị ị ga-adịkwa ọcha ma neman were iwe laba si lee m sịrị na ọ gaghị epukute m guzo kpọkuo aha jehova bụ chineke ya fufee aka ya n'elu ebe ahụ mee ka onye ekpenta dị ọcha soro ndị ya zukọta abana na fapa bụ osimiri damaskọs ha adịghị mma karịa mmiri israel niile ngaghị asa arụ n'ime ha dị ọcha o wee chigharịa laba n'ọnụma ndị oru ya wee bịaruo nso gwa ya okwu sị nna m asị na ọ bụ ihe ukwu onye amụma gwara gị mee ị gaghị eme ya ị ga-esikwa ghara ime ya mgbe ọ sịrị gị saa arụ dịkwa ọcha o wee rịda ihe onwe ya n'ime jọdan ugbo asaa dịka okwu nke onye nke chineke si dị anụ arụ ya wee laghachi dị ka anụ arụ nwa okoro nta o wee dị ọcha o wee laghachikwute onye nke chineke ya onye ya na ọmụma ụlọ ụkwụ ya niile bịa guzo n'iru ya si biko lee amawo na ọ dịghị chineke dị n'ụwa niile ọ bụ naanị n'Izrel ma ugbu a biko nara ihe ngọzi n'aka uru gị ka chineke were ebere na afọma ya gozie olu nke goziere anyị okwu nke a ka ọ bịa mkpụrụ nyekwana anyị nghọta na ngọzi pụrụ iche dịka o si kwesị n'ụbọchị nketa n'aha jizọs kraịst bụ onye nwe anyị amen na ịga n'iru ihe anyị ga-eji wee mere isi okwu anyị n'ụbọchị nketa ga-abụ okwukwe na irube isi okwukwe na irube isi na-abụ isi okwu anyị na ụbọchị nke taa na-erighị mgbe anyị matara na e, ụjọ na-adịzighị n'otu bụ ihe juzi n'ụwa taa na ịgbaghasị okwu na iweda n'ala okwu niile nke chineke na ndị amụma ya na-agwa anyị n'ụbọchị nke taa anyị ejizi ụfọdụ ndị mmadụ ejizi ukwu nke chineke wee ihe dị ka o si dị n'ụbọchị nke taa etu a ka ọ dịkwa na ụbọchị nke ndị nke gara aga mana akwụkwọ nsọ na-eme ka anyị maara na ọ bụrụ na anyị rubere chineke isi n'okwu ya ọ dịghị okwu chineke nke ga-ada n'ala na-abịaghị na mmezu ọ gwara gị n'ụtụtụ ka ọ bụ n'ehihie ka ọ bụ n'abalị ka ọ bụ n'isi mbido arọ a ka ọ bụ na njedebe okwu chineke adịghị ada n'ala ma ọlị ọ na-abịa na mmezu ebe anyị gụpụtara anyị fụtara na na isi mbido isi mbido isi isi isi akụkọ a Neman bụ onye isi ọchịagha ndị mba ọzọ ndị siria ma ọ bụ onye ekpenta arụ ezughị oke n'agbaghị ihe niile nke o nwere na dimkpa niile ọ bụ o wee nwee nwa nke ha dọrọ n'agha bụ otu onye n'ime ụmụ isrel nwa ntakịrị nwata nwanyị a wee sị nne ya ukwu na ọ bụ na nna ya ukwu bụ Neman ya garu na Izrel na onye mmanụ ga-aha bụ Elisha na ọ bụ na ọfụ onye amụma na ọ ga-eme ka ekpenta ya wee dị ọcha e wee zie ozi wee zigara eze Izrel ka o mee ka onye isi agha bụrụ onye a ga-agwọ ya nke mgbe ọ na-ama jijiji n'isi na e onye eze ndị siria na-achọ agha ebe o si nọdị ozi wee ruo elisha nso elisha wee na-abịawa n'ihi na o ya mara na enwere chineke n'izrel onye isi agha wee bịakwute elisha ka ọ ya oye ekpenta ma mgbe ọ bịakwutere n'ọnụ ụzọ ama elisha elisha apụtaghị n'ebe o si nọdị kama o dị n'onye ozi si ga gaa zie ọ bụ na ọ gaa na Jọdan saa arụ ugboro asaa na ọ ga-abụ onye nwere onwe ya ọya ekpenta ga-abụ ihe awụchapụrụ awụchapụ mgbe a bịara zie Naman ozi ya iwe na ọnụma wee ya n'obi maka gịnị ọ na-eche ka onye ozi onye amụma Elaịsha pụta bịa wụọ njinji mere abrakadabra felie aka n'elu felie aka n'ala kpọọ afa ndị ochie ma ọ bụ kwuo nke mmadụ mana nke mmadụ ama ha n'ihi na ihe a bụ ihe ọ matara ihe a bụ etu ha si eme mana ihe amata amata na ụzọ nke chineke dị iche karịa ụzọ nke mmadụ n'akwa Aịzaya isi nke iri ise na ise ọ na ụzọ nke ya dị iche ụzọ nke mmadụ dịkwa n'iche na-abụ chineke anyị abụ mmadụ ka o si alụ ọlụ nke ya bụ ka mmadụ si eme n'ihi na onye akede n'igwe kee ụwa na-abụ aka ama ama amasị amasị ị na-achọzi ka itinye chineke n'ụzọ nke gị ka ọ bụrụ gị na e, e, ebe ihe oyi na-eme ọmandị ọ ka iwe si e, ịba neman wee baa mba wen kee gịnị ya ji eji asa ahụ na Jọdan na mmiri nke Jọdan kpọọ afa mmiri nke dị na be ha papa na abana ka ọ maara na mmiri niile nke a dị na be ha ọ na eji ebe ha jesaa ahụ kemgbe mbọsị ya ọ kemgbe ọ bụ onye ekpenta ka onye nwere onwe ya ịfụ na irupụ isi ya na okwu nke chineke na okwu nke onye ama chineke jere mee ka ọ ka onye nke nọ na nsogbu ya wee ruo ọnwụ etu a ka ọ dị ọtụtụ n'ime ndị mmadụ n'oge dị ugbu a okwu chineke si gị mee nke a nke ọzọ ị ga-abụ onye agọzi agọzi wepụ aka n'ihe ọjọọ ka ị bụrụ onye nwere ndụ mgbe ndị ụmụ Izrel na-akpagharị n'ime ọzara ọ gwara ha site n'onye ama Mozis si ha n'ụbọchị taa na-edoworo ha ndụ na ọnwụ debere ha ngozi na nkọcha ma n'ime ya ọ gwakwa ha sị ha ha were ndụ ka ha wee bụ ndị nke ya dị ndụ ha na ndị ụmụ ụmụ ha elezie anya ife na ha hapụziri ndụ were ọnwụ ha hapụziri ngozi were nkọcha ọtụtụ ha wee bụrụ ihe ndị dara n'ime ọzara sọsọ mmadụ ole ma ole Joshua na Keleb bụ ndị okenye bụ ndị bara n'ala nke ekwere ha na nkwa ndị ọzọ ahụ bụrụ ndị nke eripịara na ndị nke ihe eripịara na ọzara maka gịnị na-erubeghị isi na-enweghị okwukwe n'okwu nke chineke etu a ka ọ dịkwa n'ụwa nke taa ọ bụ na ịnweghị okwukwe n'ebe nke chineke nọ ebe okwu nke chineke nọ na ebe ndị nsọ na ndị amụma nke chineke na ndị nke o ji mere ndị ngwa ọrụ n'ụbọchị nke taa ịmaa na ịpụghị inwe ihe nketa nke chineke kwere gị na nkwa ịmaa na ị ịpụghị ịba n'ala nke chineke kwere gị na nkwa naanị gịnị naanị gị nwee okwukwe na irube isi ị ga-afụ ihe mmezu ka ọ na-abịa na ndụ gị ka ọ na-abịa n'ebe na-azụ ahịa ka ọ na-abịa n'ebe ụmụ gị nọ naanị gịnị okwukwe na irube isi gịnị mere nke a mgbe o ji ọnụma na iwe chigharịa iji wee laa bụ neman ndị nye na-eso wee sie ya gịnị nna ha ga-elekwe n'anya na ọ bụ na onye amụmaazị gị mgbe ihe siri ike ọ bụ na ị gaghị eme ma naanị gị eji eje saa arụ ugbo asaa ka iwe nwere onwe gị e na nke a o wee chihata wee jee na wee tinye onwe ugbo asaa wee pụta arịa wee bụrụ ihe agbanwere o wee bụrụ onye nke nwere onwe ya na gịnị arịa wee dị ka okoro nta dịka nwa amụrụ ọhụụ maka gịnị maka na o isi wee nwee okwukwe na okwu onye amụma kwuru mgbe o tiri onwe ya na mbụ na nke mbụ arịa ka dị ka ọ dị nke abụọ nke atọ nke anọ nke ise nke isii wee ruo nke asaa arịajụdị mma ọ bụrụ na mgbe o megidere ruo nke ise ma nke isii si mba na ihe ama ndị na aghọta ihe dị ihe nwanne nke ụdị nke dị nke a ikere dịka ya ma okene dịka ya ịfụ na ọ ga na mmezu mana o megidere wee mee ugbo asaa gịnị ka chineke kweghị na nkwa gịnị ka onye nsọ onye ozi chineke ziri gị site na okwu nke chineke nke bụ ezie n'ihi na were okwu nke chineke were mmagharị ihe nke onye ozi ya kwuru efu na eziokwu ọbụla ga-eme ka ị pụọ n'uru ọ sị na anyị ga-amata eziokwu eziokwu ga-emekwa ka anyị pụọ n'uru ịmatawa eziokwu ị na-erubere okwu nke chineke isi n'ihi na ihe ihe na-agabigakwa n'oge dị ugbu a nwere ike ọ bụ maka nnupụ isi enupụ n'okwu nke chineke chigharịa ma chigharịa mgbe ị na-echigharị n'okwu nke chineke mgbe ị na-erube isi na okwukwe ị ga-afụ ihe mmezu nke chineke gbadoro gị n'ime ndụ gị belata isi n'ebe ọbụla n'oge dị ugbu a ọ bụla natabeghị Jizọs Kraịst dịka onye nwe nwere n'ihi na Chineke kwuru si na onye ọbụla nke ha nwa ya Jizọs Kraịst onye ọbụla nke amụghị ọzọ onye ahụ hapụ iketa oke iketagwa oke ịnatagwo jizọs dịka onye nwere nzọpụta gị ebe a ga-esi ji ebidogodi mgbe ị na-eme nke a ị ga-afụ nzọpụta pụrụ iche ị ga-afụ ngọzi pụrụ iche ị ga-afụ ihe nketa na ihe onwunwe pụrụ iche so naanị gịnị maka okwukwe na irube isi hulata isi n'oge ọbụla n'ogede ugbu a onye nwanyị chineke lee ụmụ ori gị ndị a ndị hulatara isi na ndị nke nara gị dịka onye nwe na onye nzọpụta ha kagbuo afa ha n'akwụkwọ nke ọnwụ debanye afa ha n'akwụkwọ nke ndụ mee ka ha bụ ndị nke eketa oke dịka isi e wee okwu dịka esiri anyị si nụ akụkọ gbasara ma n'ụbọchị nke taa tụgharịra ha ajụ gbanwee ọnọdụ ha mee ka ha bụ ndị nke agọzi agọzi na ndị nke erubeghị isi wee sokwa ya sogide gị wee ruo ọgwụgwụ n'aha aha jizọs kraịst bụ onye nwe eme mata na okwu a na olu a na-abịara site n'ụlọ ọrụ ndị Life Word Radio ọ na nwee akụkọ mgba ma ọ bụ ajụjụ na-eke nweta n'igwe okwu 081 329 00111 maọbụkwa na 08056719493 ka udo nke chineke nke kachasị udo dị nro n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwe